igbo mụrụ nze m ọzọ ekene m unu asị m amaka mere onye ukwu ka o meela onye nta ị na-egbu alụ nne dị nke ọ mgbaalụ nwunye di m ebe bere ugobele nke si ibe ya ebe asị ka nkwukwa ya ndị be anyị si na ọkụkọ chi nwa anaghị ehi n'elu okwu mbụrụ maka gịnị ọ bụrụ na ịbụ bụ nwa itorobịa nwa akwụkwọ iburu asambodo gị na-achọ ka ị nweta ọrụ n'obodo anyị nọ n'ime ya mana ị nwetaghị ọrụ nwanne m nwoke nwanne m nwaanyị hụchara m ntị gị ọfụma ọ ga-amasị m nke ukwuu ka ị jechee aka ọrụ ị ga-amụ maka ka anyị si afụtasị ndị aka ọrụ dị ka ndị amaghị nke ekwe na-akụ nwanne m asambodo gị amanye gị ọrụ jee chọọ aka ọrụ ị ga-amụ ka anyị kwụọ mmiri a oge ọ dị n'obi ọkpa aka ọrụ mara mma mana ị na-eche ka isi wee gụchaa ee eh, eh, eh, lọọ mechaa business and public administration mechaa ụmụ kọọsụ niile dị iche iche na yunivesiti iburu asamboto gị na-achụ ọrụ ofu aha gaa aha na-aba gaa aha gị tọ onye jụọ anyị si ya na ị na-achụ ọrụ ya nwanne m nwoke nwanne m nwanyị. jee chee aka ọrụ ị ga-amụ amara m ụdị akwụkwọ anyị na-agụ nowadays echetara m during my old day in school every Thursday ọbụla na a na-eme gịnị a na-eme aka ọrụ a na-amụ aka ọrụ dị iche iche handcrafts ka esi akpụ aịza ka esi akpa nkata ka esi akpụ ụgbọị ka esi arụ kapịnta ka esi akpa ife ọkpụkpụ ka esi akwa akwa ka esi eme stash ka esi ehe bọns mana ife na-ewekezi m iwe nke ukwuu bụ na onye ọbụla gụchara akwụkwọ fete ọsị sị ka ka o ji esi wee bịa ịkwa n'ife emere nya bụ ife ka ka m ji esi wee na-ebugharị ọrụ e, pure water ka ka m ji esi wee na-elegharị bọs na street nwanne m nwaanyị nwanne m nwoke ka ebe ịfụrụ ọrụ Nigeria is developing country ọ bụrụ na ị mara ka m kọwarụ gị It left for you to develop this country by yourself. You have to develop it by yourself. don't wait on government to do all to you maka ichebe ndị gọọmenti anyị ị ga-anọ ebe ị ga na-achọ ọrụ isi awọ agba gị nwanne m nwoke nwanne m nwaanyị jee chaa aka ọrụ ị ga-amụ maka aka ọrụ mara mma ịfụ ndị niile na-arụ aka ọrụ maọbụ ndị niile nwere ezigbote aka ọrụ jụọ afa onweghị ife gbasara afa gbasara ọrụ gọọmenti ụfọdụ n'ime ife bụ a sonji sekond klas ọpa. first class degree wee pụta na yunivasiti sọ mbụ ndị ji ha agwakwa ha ka ha jee n'ọrụ gọọmenti ha ya ajụ aka ọrụ ga-enyere gị aka n'ụwa ụdị onufu mbụ maazị UC abụ m onye aka ọrụ onye ọbụla m onye mbụ ji agwa gị na mbụ onye aka ọrụ ha bụ na anyị bịara ọrụ oyibo ebe a nwanne m nwoke ife nna agwa gị bụ ife ga-enyere gị ndụ gị aka ife ga-enyere gị aka ma ụmụ nke ị ga-amụta maka echi niile maka inwe aka ọrụ nwe aka ọrụ ị na-eme maọbụ ife ị na-ere maọbụ ife ị na-amụ maọbụ ife ị na-emepụta n'aka onwe gị dịka ndị na-eme ncha ndị na-eme e, toy soap ndị na-eme jik and so many of them Isaiah ọ ga-enyere gị aka ịnazi eme ya bụ ife na-achọ ọrụ onwe ike iziri gị izi ọ bụrụ na ị chọtara ọrụ iwere nke ahụ dibe dịka m si wee kwu ya ekwu Nigeria is developing country ọ bụrụ na ị maghị mara echezina ife niile ka gọọmenti bịa mere gị gọọmenti ama ntụpụrụ gị ọnụ ji aka gị nye onwe gị ọrụ ji aka gị nye enwe gị ọrụ akwụsịkwa nke ọha n'onu ọnụ maka nsi ekwu na mpụta etiwaisa m aka oyibo nsugbe igbo ka ọ bee nnọọfụ fụ igbo bụrụ nze ọzọ a sị m gị sonye na ife na-eme na ma YouTube page TMI Akara subscribe and on your link notification bell so that anytime I get upload you come across my video. Igbo m Nze Muoza asị m ka ọ bụ nnọọ ndị be anyị ndewonu